big and small. Whoa, Lucy Q. I'm a Igbo to the world. It's Kezi Production. Kezi. Yeah, around when plenty, woman. I believe for Waka and all over the place. I believe Jada. As na biba malo juku mani jugada neka na makasi. Imochika sieke no lisa makifone meka nkuchu walo kasa. I am black and I'm part of my color ha. Ibo girls who are tight to not done We not family who are making our money. mongo kuma we not And if you think you're bright, I Igbo amanna n'Igbo nwe mmadụ plenti. Igbo amanna ha Igbo amanna n'Igbo nwe mmadụ plenti. Igbo amanna ha Yoruba na Hausa amalụgo Igbo ha mana nwe mmadụ plenti anyị amanna Oh, I know all over the place Trust me, I believe that I ha Say, Igbo amanna Igbo nwe mmadụ plenti. Igbo amanna Whoa oh, Igbo ama nna na Igbo nwe mmadụ plenti. Igbo ama ha Yoruba na Hausa amalụgo Igbo ha mana nwe mmadụ anyị. anyị akpatago ego ma jụọ na mkpọ ga anyị na-eme ife ego tiny money too big for the bank and ego anyị na-akpata too large for our bank se anyị na-etilikwu ma not ma chụpụkwo ndị ọcha bụrụla nlọ igbo tikasị ihe n'ụba gunshot ha aka nye enu ọbụla long talk igbo buhari anyị adị ebuhachi no matter the hotness of the throne anyị ga na-achị ịgbara itie gị mmọnwụ bupụta ike nga mazika gị nka rụ ha onye ọbụla m igbo na-eme ọfụma obodo ọbụla fụlụ ndị igbo mara na akọ ọfụma igbo sị gị na ọkalịlụ mmadụ na ọkalịlị ọfụma iwu na je istek dị mụla ibụlụzie nkịta obele mụla jiri mụla golu honda mụla mọpụtakwa ege na egotelukwa homa ịkọkpali mazi rọba na ga igbo na Igbo amanda na Igbo nwe mmadụ plenty Igbo amanda Yoruba na Hausa amalụghị Igbo ha mana enwe mmadụ plenty anyị Oh, I know all the place Trust me, I believe that I ha Say, Igbo amanda Igbo nwe plenty Igbo amanda Whoa, Igbo amanda na Igbo plenty Igbo ha Yoruba na Hausa amalụghị Igbo ha mana enwe I know all the place Trust me, I believe that sege Igbo amanna na Igbo nwe mmadụ plenti Igbo amanna ha Igbo amanna na Igbo nwe mmadụ plenty Igbo amanna ha Yoruba na Hausa amalụgo Igbo ha mana mmadụ plenty amanna oh I know all the place trust me I believe that ha say Igbo amanna, Igbo we mmadụ plenty, Igbo amanna Igbo amanna na Igbo we mmadụ plenti Igbo amanna Yoruba na Hausa amalụgo Igbo hamana mana we plenti plenty amanna Whoa, I ain't all over the place, ha. Trust me, I believe that. Rehabmusic.com. Mm, it's okay, hype media.